wọl nwanne m wee tọọ nụọ juche ndị rom kpọbachi ala nna m kpọwa n'uche m kpọkube ndị nke na m proud of my culture n'ebe m si maka mmụọ ala nna m mmiri ala nna m ndị ichie be anyị na chinedumije lekwa ha ewerela ọnọdụ n'ime ndụ m a ah, ana m agazi abụnụ ụzọ ndụ ọdịnala ọdịnala abụnụ ụzọ ndụ ọdịnala abụnụ ụzọ don't forget bụ ada i dey sing i dey rap with oyibo and nwanne ọkwa ọkwa the culture anywhere you come from be proud of your culture yes i represent ala igbo non-stop echezakwala hype your culture like I do. I'm proud of my culture. Yes, I'm very, very proud of my culture. Culture, culture, culture, culture, MP3juice.com.ng